n'aha chukwu chukwu kere ụwa onye kasị ebere onye kasị ọmịiko ụmụnne m ndị igbo ekene na udo nke chukwu dịrị unu ntaa anyị abịagokwa ọzọ n'iwetara unu ihe omume nke ụlọ um, nzuso ozi kapital FM bụ nke a na-akpọ oziọma Islam ọ bụ mbụ nwanne unu nwoke bụ Jibril Ụzọma Ogiri bụ onye nchịkọta ihe omume a ndị mụ na ha ga-eso wee wetara unu ihe omume a bụ ndị unu ma ama onye mbụ bụ Ustaz afam Fraịde Okonkwo daalụ na udoke Chineke dịrị unu niile na nwanne m nwoke bụkwa assalamu alaikum warahmatullah udoke Chineke dịrị unu afọ ha Harun Muhammad Eze udo dịrị unu na nkọwa nke unu mere tata ọ ga-amasị anyị ileba anya n'ihe gbasara ideji okpukperechi Islam ideji okpukperechi Islam bụ ihe ndị dịgasị aṅaa bụ ihe gbasara ihe ndị bekee na-asị pillars of islam kedu ihe pillars of islam ideji islam pụtara n'igbo nakwa otu ihe ndị a jiri bụrụ ihe na-akọwa onye nọ n'okpukperechi a na onye na-anọrọ n'okpukperechi a ọ ga-amasị m n'egbughị oge ka m kpọbata ụmụnne m ka ha were ikuku kọwatara anyị ihe gbasara ideji islam ustaz alhamdulillah wasalatu wasalam ala rasulillahi wa ala alihi wa sahabi ajma'in wa udo nke chineke dụrụ unu udo chineke bụ udo nke zuru ezu ya pụtara na oge ọbụla agụ udo nke chineke na-agụ mmadụ anyị ga na-eyi unu udo oge ọbụla m ga na-ekene unu oge ọbụla jiri udo nke chineke wee na-ekene unu dịka anyị si kọrọ unu na islam pụtara udo udo bụ islam ee ideji islam dịka onye ozi chineke bụ muhammad ka udo na ngozi chineke dịrị ya si kwuo na ọ dị ise ka m bidogodu iji wee kọwara na ihe bụ ide ide bụ ihe na-adị n'ụlọ bụ ihe ji dere ụlọ bụ ọgbụrụ ji ụlọ ikike nke ụlọ were ụlọ ọbụla a na-arụ arụ ide na-adịrọ na ya ụlọ ahụ ikuku nwere ike iburu ya wee pụọ mana oge ọbụla a tinyere ide bụ ihe ndị oyibo na-akpọ pilas. ụlọ ahụ ga-esi ike okpukpe islam dịka usoro ibi ndụ were ide ise bụ ide jidere ya mgbọrọgwụ o ji nọzuo nọzụ bụ n'ime ise anụ ka ọ nọ onye ozi chineke wee gwa ndị ụmụazụ ya wee sị na ideji islam dị ise nke izizi ikwere na enweghị chi ọzọ kwesịrị ife efufe karịa ya bụ chineke na onye ozi chineke bụ muhammad ka udo na ngọzi chineke dịrị ya bụ oru na onye ozi chineke ọ bụrụ chi ya bụ nke mbụ nke abụọ ikpe ekpere kpezuo ka chineke si wee wepụta ya nke atọ ibu ọnụ nke anyị nọ na ya kịta ibu ọnụ nke a na-ebu n'ofu ọwa zuru ezu nke anọ iyi oyiye afọ efu nke a na-akpọ zakat oyiye ndị esi n'aka ndị ọgaranya wee na-aga na ndị ogbenye na-ewere ihe ha were ha na-eri iji wee neta ha ya n'obodo nke ise mana ọ bụrụ ya wabụ ihe pekarịrị bụ ije njem nke nsọ ala nsọ dị na maka a na-akpọ hajj ide anụnwa bụ ideji ụlọ islam ofufe nke islam ya bụ ihe anyị ga-akọta gị maka ya tata ka o doo anyị anya onye ọbụla bụ muslim ụbọchị izizi o kwuru ashadu an ilala wa ashhadu anna muhammad rasulullah bụ ihe na-akpọbata mmadụ n'ime islam o bidogo ide ahụ ụbọchị ahụ ka o bidoro ide ahụ ị na efu na ashadu ala ilaha ilala bụ mbata nke islam bụ ide nke mbụ igosi gị na ịbatago na ijidego ide ahụ bụ ọkpọrọkụ a na-ejide ịmaa na imezugo ihe chineke chọrọ n'ụwa nka anyị ga-eji ohere anụwa wee tụgharịa uche n'ebe okwu anụwa nọ kọwatara unu ihe bụ ide a onye ọbụla bụ muslim ga-amata idanụ ọfụma ọ ga-emezu ya na ndụ ya dịka esi chọọ wee kwenyekwa na ha ncha tupu enwee ike iwere ya dịka onye bụ muslim dịka anyị si gwa ụnụ nyaa ihe gbasara islam islam ahụ ama ntọ atọ ọma nzu ezu bere sọsọ ma idanụwa ezuru ezu na ndụ ya ahụ bụ muslim ya bụ na anyị ga-ewegodi ofu ofu na-akọwatara unu ka ọ na-edo onye ọbụla ya udo nke chineke dịrị unu ma gịkwa nwanne anyị nwoke ọ ga-amasị m ka m kpọbata nwanne m bụ arụneze ka onye anyị ihe nkọwa gbasara ihe mbụ nọ na agalaba ndị ji Islam bụ ide Islam nke bụ na mmadụ nwere nkwenye na okwukwe na onweghị chi ọzọ o kwesịrị ife belụsọ Chukwu sọsọ nyawa onye kere ụwa nakwani Muhammad bụ onye ozi Chukwu bụrụkwanụ ohu Chukwu ọ bụrọ ihe ofufe ka ndị ọzọ si aghọtaghị nwanne m kọwatara anyị alhamdulillah tụtọju chineke ịkere ụwa niile etu esi wee kọwapụtara anyị na okwal islam nwere ide ise ndị ga-aghọta n'ụlọ ọzọ nji ise jide okwal islam ọ bụ na ofu n'ime ha agbapụ okwukwe gị enweghị ezukọ ha ọnụ akwụkwọ nji ise a maọbụ ide ise a bụ ihe jikọtara akwụkwọ islam ọnụ onye kwere ekwe n'ụzọ nke chineke ụzọ islam ga-ebido mbụ otu esi wee kọwapụtara anyị gbaa akaebe na onweghị chi ọzọ ọ ga-efe na-abụghị ọsọ chineke kere ụwa niile chineke kere eluigwe kee ala niile chineke kepụtara anyị bụ ndị mmadụ n'elu ụwa kedu ihe mere chineke ji wee kepụta anyị n'elu ụwa onweghị ihe ọzọ chineke ji wee kepụta anyị n'elu ụwa na-abụghị ife nyawa bụ chineke chineke gwara anyị n'ime akwụkwọ nsọ ya bụ alkuran karim si wama khalaqtu ljinna wal insa illa liyabudun na o nweghị ihe ọzọ nyawa bụ chineke ji wee kepụta ndị mmụọ na ndị mmadụ na-abụghị ọsọ ka ha na-efe nyawa bụ chineke ị na-eme ihe ọzọ na-abụghị ife chineke imezuhụ ihe iji wee bụrụ mmadụ ihe iji wee nọrọ n'elu ụwa ihe chineke ji wee kepụta gị n'elu ụwa so na ihe mbụ ị ga-ebido ị ga-agwa onwe gị ị ga-asachapụ obi gị kwee na chineke a kepụtara gị n'elu ụwa yanwa bụ onye ị ga-efe yanwa bụ onye ọhụụ ọsị gị ime ga-eme ọsị gị emele ịrapụ ime ya yanwa bụ onye ị ga-akwụrụ n'ihu ya wee kpọrọ anyị isi n'ala yanwa bụ chineke yanwa bụ ịgba akaebe yanwa bụ ashahada ashahadatu alla ilaha illallah na ị na-agba akaebe na onweghị chi ọzọ na-abụghị sọ chineke wa ashahada anna muhammad rasulullah abduhu wa rasulu na ikweta aka si na onye ozi nke chineke bụ nke afọ muhammad abụghị chineke ọ nwa chineke ọ otu n'ime ndị na-azọ ọkwa chineke maọbụ ndị nọ n'ọkwa nke chineke maka na onweghị onye nọ n'ọkwa nke chineke chineke ụsụ ya bụ onye jiri ọkwa ya nọrọ n'elu ọkụ ya onweghị onye ọzọ ya na chineke na-eke ọkụ ya ikweta aka si na na muhammad sallallahu alaihi wasallam bụ onye ozi chineke ka ọ bụ chineke zụtara ịgbasa ozi ọma nke ya n'elu ụwa otu chineke ji wee zụdata ndị ozi buru ihe ụzọ maka na ihe o ji wee bịa bụ okwukwe al islam okwukwe ahụ bụ okwukwe alislam bụ okwukwe jizọs kraịst ji wee bịa bụ okwukwe irubere chineke isi okwukwe ife chineke so ya yanwa bụ okwukwe musa moses ji wee bịa okwukwe erubere chineke isi okwukwe ife chineke so ya rapụ ụzọ ekwensu wee bata n'ụzọ nke chineke maka na o nwere ajụjụ ajụ na mbụ si kedu ihe mere chineke ji wee zụdata ndị ozi yanwa bụ chineke ekwensụ kwere chineke nkwa si na ọ ga-eji isi ike wee dọpụta ndị mmadụ chineke kepụtara maka otu ahụ chineke ji wee kepụta ndị mmụọ na ndị mmadụ ka ha fewe o wee bụ na ekwensụ lụpụrụ isi na ife chineke ekwensụ wee kwee chineke nkwa na ya nwa ga-adọpụta ndị mmadụ osifọbima aghọwaitani na otu ahụ isi wee rapụ m ma elupụ isi ekwensụ na-agwazi chineke ebudo ozu chineke na ọnyanwa mere o ji wee lụpụ isi la akụdanahum siratakal mustakim na ya bụ ekwensu ga-akwụnye n'ụzọ ndị mmadụ ikepụtara ka ha fewa gị n'ụzọ a ụzọ kwụrụ ọtọ bụ ụzọ nke chineke na yanwa ga-akwụ chewe ndị mmadụ tumalati ya nọghị mbe na idihim na yanwa ga-akwụ n'ihu ha wee lụkwasị ha ọgụ dupu ha n'ụzọ nke chineke wamin khalfihim ma yanwa ga-agbata n'azụ ha wee e, dupu ha n'ụzọ nke chineke wa ana imanihim wa an shamailihim na yanwa ga-abịa n'aka ndị ha na ikpe ha lụkwasị ha ọgụ dupụ ha n'ụzọ nke chineke sumalata aksarum shakirin ị gaghị enweta ọtụtụ n'ime ha ndị ga na-erubere chineke isi ọ bụ nkwa chineke kwere ekwe nso mere chineke ji wee ezụtatazi ezutara anyị ndị ozi ya nke bụ na muhammad sallallahu alaihi wasallam so na ndị chineke zụtatara ị ga-ekwe na chineke bụ onye ị ga-efe ị ga-ekwekwasị na ị gaghị efe chineke a otu o si wee masị gị a akọwatago ya na mgbe gara aga ị gaghị efe chineke otu o si wee masị gị ị ga-efe chineke otu onye ozi ahụ chineke zụtara gị kụziri gị maka chineke yanwa mere nke mbụ mgbe ịgba akaebe na ị ga-efe chineke so ya ị gaghị efe ekwensu ị gaghị efe okwu osisi ị gaghị efe okwute ị gaghị efe eh, ihe ọzọ ọsọsọ chineke ka ị ga-efere otu ị ga-esi wee fee ya nwa chineke bụ ịgba akaebe na muhammad sallallahu alaihi wasallam bụ onye ozi chineke ikpeazụ bịara ịgbasa ozi ọma nke chineke ihe ọhụụ siri gị ime ka ị ga-eme nke ọ sịrị gị emela ya ya bụ ozi ọma nke chineke ka ntinye obere okwu n'ihe a maka na ihe gbasara okwukwe anụwa na mkpebi nke ime obi ahụ ebe ahụ ka ihe niile niile islam ji wee bịa gbadoro isi iweta ọfụma ebe ahụ ị na ihe niile gbasara islam ga-adị mma na ndụ gị ebe ọtụtụ mmadụ ji wee mebie ihe gbasara nghọta ha na omume ha n'ebe islam dị na-ebidokarị n'ihe gbasara ikpebi anụwa ya bụ na mkpebi bụ de nkeji ide nkeji nji ndị ọzọ ya pụtara na ọtụtụ ndị muslims bụ ndị na-ekpe ụzọ nke islam kwesịrị ige anyị ntị ọ bụrụ sọsọ ndị igbo ndị na-adịghị ekpe islam ihe ọbụla ka ọ mụta ihe gbasara mkpebi a na okwukwe anọ ekelele gị nwanne anyị na ụmụnne anyị n'ihu e, otu unu si wee tụọ elu nakwa na nkọwa nke unu nyere ihe gbasara ide nke mbụ bụ ife chukwu sọsọ nyanwa nakwa ịgba akaebe na muhammad sallallahu wasallam wee onye ozi ikpeazụ nke chukwu zitere ka o nwee ike ịkọwara ndị mmadụ ihe gbasara okpukpere chi a ya bụ na onye ọbụla ọ masịrị ịgakwuru chukwu na oge nke anya ọ ga-adị mma ka o nwee ike ịtọ ntị gee ntị jụọ ajụjụ gụọ akwụkwọ mee ihe ndị bekee na-akpọ research ka o nwee ike ịghọta ihe gbasara otu chukwu si wee zite onye ozi a ka onye ike kọwara anyị ma duzikwa anyị ụzọ otu anyị ga-esi wee hụ chukwu na ụbọchị nke ikpeazụ ustaz ịsa ajụjụ gị kọwara anyị ide nke ịbụọ bụ ekpere kedu uru ekpere bara kedu otu chukwu si wee si na ọ ga-abụ ihe nkọwa nye onye ihe omume nye onye ọbụla kpọrọ onwe onye na-enuwe isi na okpukperechi islam a na ọ ga-ekperịrị ekpere ma ọ bụrụ otu ahụ ọ bụrụ na okwukwu ya ezuru ezu kọwara anyị ihe gbasara ekpere na islam ekpere bụ emejupụta ofufe nke a na-efe chineke ị na-anya efu na nwanne anyị nwoke gwara anyị okwu nke chineke na Quran ebe ọ sị wama khalaqtu jinna wal insa ya abodo ofufe ke chineke dị n'ụzọ dị iche iche eji ihe dị iche iche wee na-efe chineke maka ndụ nke onye muslim ma mbata ya ma ọpụpụ ya bụ ofufe nke chineke mana isi ofufe ahụ bụ ekpere gịnị bụ ekpere ekpere bụ ụgwọ nke anyị ji chineke imezu ụgwọ ahụ wee fee chineke ofufe nke ndị muslims na-eme ugboro ise n'ụbọchị a na-eme nke isi ụtụtụ nke anyị na-akpọ subah a na-eme nke ehihie etiti ehihie nke a na-akpọ zuhur a na-eme nke mgbede nke a na-akpọ asịrị a na-emekwanụ nke mbido abalị nke a na-akpọ magrib oge ọwa ayawụ dara a na-enwe nke ime abalị nke a na-akpọ isha ugboro ise n'ụbọchị ofu ụbọchị ka onye ozi chineke bụ muhammad sọlọlọ alaihi ka udo na ngozi chineke dịrị ya kpọrọ ndị azụ ya wee gwa ha sị onye nke wee mmiri n'akụkụ ụlọ ya o wee na-eje na mmiri ahụ na-asacha onwe ya ugboro ise n'ụbọchị ọ dịghị ka atịtị mụọ ihe mmebi ga-adị onye ahụ n'ahụ ha sị mba o wee gwa ha sị otu a ka ekpere dị na ndụ onye muslim ije ugboro ise n'ụbọchị oge ọbụla ekwensu were ofere ịbịakwute gị oge ekpere ruo ijee cheta maka chineke kpọọ isi ala nye ya nke a wee buru m gaa na ihe gbasara ịkpọ isi ala ewe ọtụtụ ihe dị iche iche a na-eme na a na-ekpe ekpere n'isi ha ncha niile bụ ihe ha na-eme bụ ịkpọ isi ala wee nye chineke nke anyị na-akpọ asụsụ Jud. ụfọdụ ji maka e wee mara anyị wee na-akpọ akpọ anyị ndị na-akpọ isi ala anyị si n'eziokwu eziokwu anyị bụ ndị na-akpọ isi ala anyị na-ayọkwanụ chineke ka anyị bụrụ ndị a ga-akpọlite ụbọchị ikpe dịka ndị na-akpọ isi ala maka na ọ bụrụ na anyị akpọrọ isi ala wee ye onye kere ụwa niile ọ bụrụ na anyị akpọrọ isi ala wee ye onye ikike nke ya karịrị ikike ọbụla bụ ihe mmadụ nwere ike iche echiche gbasara n'ụwa nka ka onye anyị ga-akpọ isi ala wee ye ụfọdụ ka mpako ji ya kpata chineke ji wee kpọọ anyị oku si anyị jiri egedege ihu bụ ebe kacha wee ebube na arụ mmadụ jiri fee yawa bụ chineke ụfọdụ a na-asị gị kee ka ga-esi na-akpọ isi n'ala nwee na-agwa ha sị kee ka anyị ga-esi wee rapụ ịkpọrọ chineke isi n'ala ebe chineke kere ụwa niile ka a kpọrọ ya isi n'ala so ihe m na-achọ ịkọwatara anyị bụ na anyị na-akpọ isi ala na-enye chineke na ekpere a anyị na-echetakwa n'ihe gbasara okwu ọ gwara anyị oge anyị na-agụ ihe ụfọdụ n'ime Quran oyi anyị mmụọ itinye echiche tụgharịa uche n'ihe gbasara ihe Chineke na-agwa anyị ekpere a bụ nke onye ọbụla bụ onye kwere ekwe ikpe ya ofu ụbọchị arụ na-emegodi gị oruo oge eji ekpe ekpere ma ọ bụrụ na ndụ ka dị gị n'ime ịma nweta onwe gị maka na ekpere a Chineke ji wee kwuo na Quran ala bi zikrillahi innal qulub ala bi zikri lahi tatma'inna al-qulub ọ bụ na ọ bụrụ na ncheta nke chineke ka mkpụrụ obi ga-eji wee weta ndajụ nke ga-eyi ndụ ya kpatara na ekpere a yere ofere iji wee na-echeta chineke wee na-atụgharị uche n'ihe chineke gwara anyị wee na-emezukwana ya na ndụ anyị ugboro ise ka anyị na-eme ya n'ụbọchị agwakọkwana m unu afọ ha ncha dịka islam ji wee ghọta ya na-akụzi daalụnụ daalụ nwanne anyị nwoke ọ ga-amasịkwa m ihe gbasara ihe ndị fọdụ gasịrị na igeji islam ka ịbụa ka nwanne m nwoke bụ harun eze kọwatara anyị ide nke atọ bụ ebumọnụ na otu chukwu si wee mee ya ka ọ bụrụ iwu na okpukperechi islam Uh, alhamdulillah uh, tupu ma arụtụ aka na ide nke nke ịtọ achọrọ m ka m kọwapụtakwara anyị maka mkpa maọbụ uru ide nke mbụ na nke ịbụọ dị n'ebe ndị ndị ndị kwere ekwe n'ụzọ ala islam nọ ịgbara akaebe na onweghị oche ọzọ ị ga-efe na ị ga-erubere chineke isi rubere onye ozi ya bụ muhammad sallallahu alaihi wasallam isi chineke ga-ejiri akaebe ahụ ị gbara wee sachapụ gị sachapụ gị njọ gị niile onweghịzi njọ ga-adị gị n'ahụ maka na chineke na-akwado gị ụbọchị ị ga-akwụ n'ihu nke chineke n'ụbọchị ikpe anyị niile na-ayọ chineke ka anyị soro na ndị chineke ga-enye alaeze atinye na alaeze nke ya ka chineke zọpụta anyị n'ịbanye ọkụ mmụọ onweghị onye ikpere ekpere n'elu ụwa ma ị bụ onye muslim ịbụ onye kristian ma ị bụ onye ọgọ ihe ọbụla ya chineke nye gị alaeze ya ga-agaghị asị gị ami chineke nabata ya onweghị onye ọ da-adịghị mma n'obi ịbanye alaeze nke chineke ihe a niile chineke gụpụtara anyị chineke depụtara anyị bụ otu anyị ga-esi wee banye nyanwa bụ alaeze nke chineke ịkwado anyị na ịbanye alaeze nke ya ịkwụrụ n'ihu nke chineke ịdịrị ọcha onweghị nje ọbụla dị gị n'ahụ ya nwa bụ otu ị ga-esi wee banye alaeze nke chineke onye na-anabata islam taa bụ onye kristian chọrọ ịnabata islam ozugbo nje sịrị ashhadu alla ilaha illallah wa ashhadu anna muhammad rasulullah ekwetamaka na mafe chi ọzọ na-abụ ọsọ chineke ekwetamaka na mma na-erubere chineke si na-erubere onye ozi awa nabi muhammad sallallahu alaihi njọ gị niile i mere bido n'ụbọchị a mụrụ gị n'elu ụwa maọbụ ịbọsị ibidoro mara ihe bụ njọ na ihe ọma n'elu ụwa ga-erute n'ụbọchị ahụ ịkụrụ okwu ahụ siri gị n'ọnụ pụta si gị n'obi pụta chineke were ewere gị ya sachapụ njọ gị niile ị bụrụ onye na-ekpezi ekpere ala islam mgbe niile ị ga na-anụ oge a na-akpọ ekpere ashhadu an la ilaha illallah ashhadu anna muhammadan rasulullah onye ozuke chineke sịrị oge ahụ a na-ekpe onye ahụ na-akpọ ekpere na-akpọ gị nwa bụ onye na-ege ntị kwesịrị ị na-eso ya na-ekwu ya ihe ahụ na-ekwu ọ sị ashadu ala ilaha illallah ekwetara m aka na onwe ha ochie ọzọ m ga-efe na ọsọ chineke isoro ya akwụkwọ ya maka na chineke ji ya asachapụ gị njọ gị niile ashadu anna muhammad rasulullah ijirikwa ya isi na e, ekwetara m aka na onye ozi nke chineke chineke ji ya asachapụ gị njọ gị niile so mgbe niile na chineke na-asachapụ gị njọ ịdị ọcha n'elu ụwa dịka ndị mmụọ nsọ chineke ịdị ọcha n'eluigwe na ihu nke chineke n'ụbọchị ikpe otu esi wee kọwapụtara anyị maka ekpere ịkpa isi n'ala inwe ị na-ekpe isi n'ala ugboro isi n'ụbọchị na-asachapụ onwe gị kedu onye ozi nke chineke na-asachahụ onwe ya wee kpụ isi n'ala site na elu adam gerute n'isi jizọs kraịst gerute n'isi muhammad sallallahu alaihi wasallam jizọs kraịst sachara onwe ya ọ dị n'ime baịbụl sacha onwe ya jiri mmiri sacha onwe ya wee kpọrọ chineke isi gba ikpere n'ala kpọrọ chineke isi n'ala ọkụzie ndị ndị azụ ya ya nwa ka ndị ọzọ moses jacob gụọ ha kpọrọ chineke isi n'ala ịkpụ isi n'ala bụ ife chineke ya nwa ka chineke kụziri ndị mmụọ nsọ ya maka ịkpụ isi n'ala oge o kepụtara adam wee sị ha kpọrọ adam isi n'ala ka ọ kụzie anyị otu esi akpọ isi n'ala ndị mmụọ nsọ akpọrọ adam isi n'ala mana ekwe hụ ịkpọrọ adam isi n'ala chineke wee chụpụ ya n'ala eze nke onye na-anaghị akpọ isi n'ala agaghị aba ala eze nke chineke nke ọzọ bụ na chineke wee sizie anyị kpọrọ ya nwa bụ chineke isi n'ala ị ga-ajụ ịkpọrọ chineke isi n'ala otu ekwensu ji wee jụ mgbe chineke siri ya kpọrọ adam isi n'ala ọ jụ ịkpọrọ adam isi kedu ihe mere ekwensu ya nwa bụ ihe ga-eme anyị ọ bụ na ya ajụ ịkpọrọ chineke isi n'ala chineke ji ịkpụ isi n'ala a asachapụ njọ anyị niile nyanwa bụ ihe mbụ chineke ga-ajụ anyị ajụjụ n'elu ya n'ụbọchị ikpe awwalu ma yuhasabul abdu asala al-qiyama as ọ dị mma n'ihu nke chineke ọrụ gị niile adị mma ọ dị njọ ịkpụ isi n'ala gị nye chineke onweghị ọrụ gị ga-adị mma anyị ga-eji sachapụ obi anyị kpọrọ chineke isi n'ala nke eto wee bụrụ ịbụ ọnụ ịbụ ọnụ yanwa bụ ide nke ịtọ ịbụ ọnụ n'ime yanwa bụ ịbụ ọnụ nke anyị nọzi n'ime ya na ịbụ ọnụ ọnwa ramadan chineke sịrị anyị ya ayuhaladina amanu kutiba alaikum siyam kama kutiba ala alladina min qablikum la'allakum tatakun onweghị ndị ozi niile bịara elu ụwa ebughịrụ chineke ọnụ ma jizọs kraịst buru chineke ọnụ ọnụ ụbụrụ 40 days 40 nights abalị iri nọ ụbọchị iri nọ na abalị iri nọ ka jizọs kraịst buru ọnụ anaghị na o nwere ọnụ ọ na-egbu na ọnwa nke itoolu n'ime afọ niile jizọs kraịst ya nwakwa ọnwa nke bụ ọnwa ramadan nke onye ozi nke chineke bụ anabi muhammad sallallahu alaihi kụziri anyị anyị na-ebunye ama bụ ọnụ chineke si nọọ iji wee nwee mmụọ ezi mmụọ na ịtụ ụjọ chineke ịtụ egwu chineke yanwa ibu ọnụ ọ ga-eme ka inwe nkasi obi n'ebe ndị mmadụ ibe gị nọ onye ozi nke chineke wee na-agwa anyị si man sọma ramadan au man kama ramadan imanan wa ihtisaban gụfere allahu ma taqaddama na onye ọbụla bụrụ ọnụ ọnwa ramadan wee bi na ọtọ n'ime abalị na-efe chineke na-akpọrọ chineke isi n'ala site na mbido ya ga-erute na ngwụcha ya na chineke ga-agbaghara onye ahụ njọ ya niile nke o mere na afọ gara aga na nke ọ ga-eme n'afọ nke na-abịa ọ bụ ozi ọma nsachapụ arụ ozi ọma nsachapụ mmụọ anyị ụzọ ọma ịkwado anyị maka ịbanye alaeze nke Chineke ekene dịrị gị nwanne m na nkenke ka anyị nwee ike ime oge adị oge na-akụzi kwarafụ kwarafụ ka anyị nwee ike ime ndị ọzọ ka anyị tinye ọnụ n'ihe gbasara hajj um, n'ihe gbasara zaka ya na hajj zaka na hajj ka nwanne anyị kọwara anya na nkenke ka anyị nwee ike ịkwachi ọnọdụ anyị nke taa zakat bụ oyiyi afọ efu nke ndị ọgaranya ewe ego mmadụ ga-ewe n'arọ maọbụ ihe oriri ọ ga-ewe si n'ime ya wepụta one ma one nke ọ ga-enye ndị na-ewere ewe ọdụ usoro mmadụ asaa ma asatọ weri a na-eye oyiyi anụwa iji wee kwado ha maka na ha ewero ya bụ zakat hajj bụ ije njem na ala nsọ nke maka nke a na-eje ofu ugboro n'ahụ n'ọwa nke hajj ekene dịrị unu ọwụ taa ka ọ anyị n'ọnụ n'ihe gbasara ide nke ji islam maka ajụjụ na ihe nkọwakwa otu anyị si wee kwu nwere ike inweta anyị n'isi ụlọ ọrụ anyị bụ dị na National Mosque Supreme Council of Islamic Affairs na ndị na-enweghịkwa n'efe ịbịa na nwere ike ije ịkpọ anyị n'igwe n'ekwentị 090 6 090655547 ka m anyị ya ọzọ 09067155547 ndị Igbo ndị ọma ekene nke Chukwu na udo Chukwu dịrị unu niile ọ ga-amasị anyị ka unu ghara iji ịkpa oke na ịkpọ asị were na-ele islam anya lee leenị anya dị dịka okpukperechi nke ga-abara onye ọwụda uru ka akọ ha anyị n'ọnụ taa ekene ọ ga-amasị ya ka ụmụnne m mbụ harun muhammad eze ịsa fraịde okonkwo otu oge chineke dịrị unu alaikum